Foreign Service Institute, Igbo Basic Course, Unit 20. Dialogue for Listening. Obiọha isiela nri ehihie? Ọ dịghị. Echere m sị ya mara ihe m na-esi. Ọkwara anyị sịrị nga aha. Ee, ị chọrọ Ọ Achọrọ m sigo ya fry. Enweghị kwe m ayọ, nwere ike iwere tomato anyị sie ya. Ee, mee ya ngwa ngwa, ana m eje nzukọ ndị Dialogue for practice with build-up. Nri ehihie. Nri Obiọha esiela nri ehihie nri ehihie ọ dịghị echere m sị ya ihe m na ọ dịghị echere m ihe m na-esi ọkpara isi dị nga aha ọkpara isi dị nga aha jalof jalof ee ị chọrọ sị shie a jalof ee ị chọrọ sị shie a jalof ighe ighe fry fry ọ dịghị achọrọ m ka ighe ya fry ọ dịghị achọrọ m ka ighe ya fry ayọ ayọ or aibasa aibasa lani lani enweghị kwenu m ayọ nwere ike iji tomato lani sie ya enweghị kwenu m ayọ nwere ike iji tomato lani sie ya Committee kọmiti. Ee, mee ya ngwa ngwa, ana nzukọ ndị Dialogue for practice without build-ups. Ọbịa, ị siela nri ehihie? Ọbịa, ị siela nri ehihie? Ọ dịghị, echere m sị ya m amara ihe m na-esi. Ọ oh, dịghị. echere m sị ya m ihe m na-eshi ọkwa rice dị nga aha ọkwa dị nga aha ee ị chọrọ sị shia jollof Eh, ee ị chọrọ sị shia jollof ọ dịghị achọrọ m ka ighe ya fry fry enweghịkwana m ayọ nwere ike iji tomato ya ayọ nwere ike iji tomato anyị ya ee mee ya ngwa ngwa ana m eje nzukọ ndị kọmiti ee mee ya ngwa ngwa ana m eje nzukọ ndị kọmiti Dialogue for comprehension. Obi Obiọha isiela nri ehihie ọ dịghị echere m si yọma mara ihe m na esi ọkwara anyị dị nga aha ee

I siela Ya? O siela ehihie? Ofe? O ofe? Unu? Unu eshiela ofe? Ji? na eshiela ji? Ịzụ na azụọla ji? Ndụ ndụ ọzụọla ji? Unere ndụ ọzụọla unere? ghe ezuola unere agbọnọ ezuola agbọnọ obi obiọha zụọla agbọnọ garị obi ọ zụọla garị? Ishi Obiọha o shiela garị? N'ehihie Obiọha o shiela nri ghe i siela nri ehihie Drill 20.2 Variation drill on a basic sentence nwere ike iwere tomato sie ya ya o nwere ike iwere tomato sie ya unu unu nwere ike iwere tomato sie ya aịbasa unu nwere ike iwere aịbasa sie ya ghee ị nwere ike iwere alibasa sie ya njọkụ njọkụ o nwere ike iwere alibasa sie ya ọkwụrụ nji ọkụ nwere ike iwere ọkwụrụ shie ya anyị anyị nwere ike iwere ọkwụrụ shie ya anụ ọkụkọ anyị nwere ike iwere anụ ọkụkọ shie ya Obi Obiọha nwere ike were anụ ọkụkọ shie ya azụ nwere ike azụ shie ya mụ nwere ike iwere azụ shie ya tomato nwere ike iwere tomato shie ya Drill 20.3 Variation drill on a basic sentence. Echere m sị ya ma mara ihe m na-eshi unu echere m sunu yọma mara ihe m na-eshi ime echere m sunu yọma mara ihe m na-eme ya echere m sọya ọma mara m na-eme ịbịa echere m sọ bịa ma mara ihe m na-eme echere m sị ha abịa ama ihe m na-eme ịzụ echere m sị ha abịa ama ihe m na-azụ echere m si ndụ bịa ma mara ihe m na-azụ ịla echere m si ndụ laa ma mara ihe m na-eshi ghe m sịla ihe na-esi. Ịyọ. Echere m sị ịyọ ihe m na-esi. End of Unit 20.